ya agbagodu obere ọsọ ya ụmụ ọ tara ajọ mmadụ na-eshi ebene mkpụrụ ọgwụ na saịdị na ana m anụ isi ya ka ana m anụ ajọ mmadụ ebee ka o zoro fúlọ́ọ̀mù á lọ padà ní èso. wọn àti ẹjẹ gbogbo nù. gịnị nọ na ka ha eme. oke olili dị a ị mana ịhụkwanụ nnukwu mmadụ ahụhụ ọ bụghị obere ibe ị naghị ewepụta nwa ego ihe m na-eri meje ewepụta nwa ego ihe ị na-eri aka chi ndị ọgọdụ ka ha iji enyecha dị na ụmụ oke iburu ekweghị m ya enyecha dị na ụmụ oke iburu ịfụtara ịfụtara nwe ihe ikpe ka ọ were afụta jee jee kpekọrọta ihe idebere ka o nwere iwe ikpoisara m ebe ahụ ị na-asụ mkpoisa so o nwere nkụ ịkpatara m ikpoisa dị ụdị agụkọ iwe ahụ aha ọgwụ ka ị na enye o nwere ife ọzọ ị na agwa agụ nwa nwoke akara aka si nyere ha e, e, ọgwụ ọnụ iji ha ego ịma nne ego one ọkwanụ na eji nnọọ ba aba refresh my body as the original original man ịghọtago ọkwa ndị 800 naira ka nri chava n'ahụ ahụ cheze n'elu na-agbabata ebe na agwọ mee nwa kpụrụkpụrụ ịma na onye rie ezigbo nri ya wọm enwebe aṅụrị so wọm dụ na agwọ nwere aṅụrị ritaretie mari fọnshọn ọ dị fud ịghọtago ntụka mbịa wụfụ ya bụ nshi n'obi ọ destroy ya my system ọ dị na ọ dị nsi na ọ na-awụ nyocha na shọpụ mmadụ okpo ya osi nke henalụ ọnwụ ha anwụ ana village ya ka ị bịa n'ubi be ya ma obi iji ama na odichu natara ha iji nata vileji anụ ọbịa ịgbara mbọ gbaa gbaa 50 years o nweghị ebe ịgbatara nwa ha taa ebe ọ tọrọ na-akọgheri mkpụrụ ọgwụ ana m agwa ha edekwe m ejeshi ịmakwa na akara aka m wụ ikwu eziokwu n'ụwa na mekwu ya ọya ba nsụ trok

nwa agwara mgba ana m abịa n'ụkwụ unu na dịka unu na n'aka ekpe nwaanyị agba mgba the action man the action man oge bụ ike ana na ka nna kpụkọrọ nna atụrụ be m wee fụọ na amaghị ebe ebe m na-ata nri ya ka nna fụtafụ ozu ekwetara na-ene nwa akpata ikpe nwa ebiniwa agbakọta bụ opo ha asọgbuo bụ asọgbuo osu ekwetọba anyị na-atacha onye na nwe ebini e, e, e, ana mma ọhụrụ ebini ba nwata ya anyị ma efuruzi ozu atọ na ya nwoke ọkwa ni obi adịghị m anyị na-asị m ndo a na-aba abịa n'ụka nyụrụ nsị ị na-asụ nshi ah. ahụ nshi ka na-ekwu ya na nji abụ m na gụ na nwoke na-akụkọ ụmụazị ebunata bụ atụrụ hụ na nwekwenụ ha eme ahụhụ enyi nwoke amaghị m kọje mmadụ ọgwụ ọ daa na-atụrụbeghị ịdịcha gbagwa ụmụazị ebe atakwana ya ka ihe niile akọrọ atụrụ usoro atụrụ naba ịchazikwa ịkọ ọdụ ụnụ mma meme cheza ịhụkwa ahụ mmadụ na-atọ nyụrụ nshi nke ọdụ nshi onye ọgwụ ịmana ọnawụsọ ya nyụrụ mana ya na ndị ya na ya na-ejekọ ihe ọha hụsara nke na enu makwa nkere ka ọkọ na-awụ ahụ ọ na-eme ọ na-ana nshi ụna omekata misteki zọ ya kpacha ha ọma ya ka ọnya oo akwa na ori na anụhụ n'ụka ha na-awụ ha nyụọrọ mmadụ okpoo ya aka ya aza ha ọkpa ya aza a e na-eme asụ onye ha anabana kpere ka ama m onye nwe na mma agba ya ihe ekpekwere nshi ya na ọka ha tana ife niile o mekatara tanakwu ebe ọ ndị arụrụ ana ebe ndị ejegba ya agba kwara ibe ofu onye hụrụ ebe na-enuru ya akwa ah, ibe ọ na-echi nna